'asymptomatic', 'lockdown' na okwu ndị ọzọ coronavirus gbara n'anwụ ụbọchị iri nke ọnwa Mee, afọ puku abụọ na iri abụọ